AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ndewo ana m ekele gị ebe ọ dị ukwuu na-eme ka ị mara na obi dị m mma na ịnabatakwa gị na ihe omume nke anyị nwere n'ụbọchị nke taa bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ gị onye na-ege ntị amaara m n'ezie na onye nwe anyị na-elekọta anyị n'ụbọchị ndị a dị ka o si kwesị biko na ụbọchị gara aga anyị kwuru okwu ihe gbasara ụmụ agbọghọ anyị anyị sị na ojiji ngwa nke ijiri ga-abụ nke ga-egosi ndị mmadụ ma ọ bụ ọha na ịbụ onye na-akwanyere onwe gị ugwu ịchọkwara ka ndị ọzọ kwanyere gị ugwu na o nwere echiche ndị ọzọ ha dị mma ebe olileanya gị na ebe mgbaru ọsọ gị dị na-abụghị mgbe ọbụla ime ihe nke na-abaghị na ihe ọ bụkwa otu isi jie ngwa ga-eme ka nwa okorobịa ọbụla nke hụrụ gị chee na esi ya bịawa na ị na-eche ya ọ bụ gịnị ka ọ na-egburu oge n'ụbọchị nke taa a na-achọ ime ka anyị marasị n'ezie na ebe ọ bụ na ihe ahụ nke na-akpali ụmụ okorobịa bụ nke sitere ha n'ime ahụ ọ bụ ihe eji kee ha gaa hụ na ihe na-eche ha n'ihu mgbe ọbụla echiche niile nke obi ha ihe ọbụla nke ha na-ede anya ma ọ bụ onyonyo na-abụkarị ihe nke ga-akpọ obi ha aga na ha na ụmụ agbọghọ inwe mmekọ nke na-erughị eru ihe ọbụla nke esere n'ụzọ bụ nke dị otu ahụ bụ ihe ha na-achọ ile okwukwu okwu ha ha ga na-ekwunye okwu na-ama ụdị njakịrị ma ọ bụ okwu nke na-ekwesịra nwa okorobịa nke isi kpakọrọ ọnụ ikwu mgbe ọbụla ị na-ahụ ha ha na-ele onyonyo ị ga-achọpụta na ụdị onyonyo ha na-ele na-agakwa n'ụzọ dị otu ahụ mgbe ọbụla echiche ha nọ na ebe ụmụ agbọghọ nọ ige ntị na ụdị egwu nke ha na-ege ga-ahụkwa na o nwere ihe ya na ụmụ agbọghọ jikọrọ ị ga-ekwukwa n'ole ghara ole biko gee m ntị nwa agbọghọ nke na-ege ntị n'ihe omume nke ụbọchị taa ọtụtụ ụmụ nwoke o otu ọ na-esi ebudo bụ na mgbe nwokorobịa bịara gị na ya na-akpa kpakọta dịka enyi unu bụ enyi na-akpa ya bịa ya ejide gị aka gị gbachi nkịtị ya bụrụ na ọ masịrị gị gị nabata ya unu abụọ ya enye unu obi ụtọ n'ime mmụọ ya ya na-eche ihe ọzọ ọ ga-eme ngwa ngwa ya echetasị ebe o nwere ike ijide gị aka gị gbachi nkịtị na ọ bụkwara na ya enwe ike kụkụọ gị gburugburu na ọ dịghị ihe ị ga-eme ya nwaa ya ya gara ya ya sị ọ bụrụ na ya nwere ike ịkụkụ gị ya amasị gị otu ahụ ọ maara na ọ ga-enwe ike mịchasịa gị ọnụ ị gaghị ekwu okwu mgbe ọ nọkọtara obi aka akwa ya ya mechaa gị ọnụ mgbe ọ mechara gị ọnụ ahụ ya hụ na ị gbachiri nkịtị na ọ masịkwaranụ gị mgbe ahụ bụ mgbe anyị na-enye ya ohere si ya biko ya gaa n'ihu ya ebido kpatụ ara gị aka mgbe ahụ ọ na-akpatụ ara gị aka na-amị gị ọnụ ya hụ na ikwughị okwu ọ ga-agbalị ime ọtụtụ ihe ndị ọzọ dị iche iche tutu gị mara ihe na-emenụ ịnwetala nwa okorobịa ahụ ebe ị nọ o mewe ihe ọ chọrọ ime anyị na-asị n'ụbọchị ndị a gị onye na-ege ntị ngwa ngwa gị na nwa okorobịa bịara nso ahụ unu echikọta nọọ ọdụ nkeji ole na ole ọ ga-eduba nwa okorobịa a n'ibido eme gị ọnụ ngwa ngwa ọ na-amị gị ọnụ na-akpatụ gị aka ebe ndị ahụ ọ chọrọ ị na-akpatụ gị aka gị na-agbachi nkịtị ngwa ngwa ịgbachiri nkịtị si ya gawa n'ihu ọ bụ na nwoke ọ dịghị mma apịrị ya apị ihe nke o ji bụrụ na nwoke ga na ikeli tutu ị na-amara ihe na-emenụ o mee na ihe ọ chọrọ ime ọ bụ ezie na ọ bụrụ na o nwere ike ijite onwe ya aka na-emeghị ya otu ahụ ọ dịghị ihe gaji ime ya ọ ka bụkwa onwe ya isi ya ga-ekoghekwa mgbe nkeji ole na ole gasịrị ihe kpatakwaranụ ahụ nwoke ya ji ekeli bụ na ebe ahụ ka obi ya dị mgbe ọbụla ngwa ngwa mgbe ahụ gị bidoro wuliwe ihe ndị a elu gị onye na-ege ntị mara na ị ebe ị na-ekwesịghị ịgaru akwụkwọ nsọ mere ka anyị mara na ọ bụghị ihe ziri ezi nwa okorobịa na nwa agbọghọbịa inwe mmekọrịta ma ọ bụ ma ha lụrụ dịka di na nwunye akwụkwọ nsọ na-akpọ ya ịkwa iko ọ bụ ịkwa iko ka a na-akpọ ya n'akwụkwọ nsọ nke pụtara na ma ọ bụghị naanị ma unu bụ di na nwaanyị nke ahụ eruwera unu ọ dịghị onye tọpụbere unu na-agbụ ime ihe dị otu a ọ bụkwaranụ na ịhapụ nwa okorobịa ya na-akpatụ gị aka n'ụzọ ahụ dị egwu nke mmụọ gị na-anabata gị hapụ ya ya na-akpatụ gị aka n'akụkụ ahụ nke nwa okorobịa n'ezie ọ ga-enwe mgbu dị iche ihe nke a na-ezipụta abụna na unu agafeela oke ihe ọzọ fọzirinụ ọ bụ gịnị ọ bụ ime ihe ọnwụ asị unu emena n'ihi gịnị unu abụghị di na nwaanyị ọ ga-enwe nramahụ dị egwu n'ime onwe ya ihe ọ bụla nke ọ na-agwa gị n'oge ahụ gị onye na-ege m ntị abụghị ihe ị ga-eji kpọrọ ihe si na o kwere gị nkwa ọ maghị ihe ọ na-emekwa isi ya aghịghị ala ya ụvụrụ ya akpakọkwa ọnụ ihe ọ na-achọzi bụ otu ọ ga-esi nweta ihe ọ na-achọ n'ahụ gị ihe ahụ ọ na-achọkwanụ bụ nke ga-agbadonu na nwantịntị mgbe ọ bụrụ na ị nwere ike igbochita ya dị ka anyị na-ekwu n'ụbọchị nkịta gị nwa m na-ege m ntị ọ gaghị anwụ kpatakpata mgbe ọkara nke awa gasịrị nwaokorobịa ga-abụkwa onye nwetara onwe ya dị ka ụdị ya si dị ọ dịghị ihe ọ na-ewepụ n'ime ya ọ gaghị eme ya nrịrịa ọ gakwa na-eme ka echiche ya ghara ịbụ onye ahụ o chere na ọ bụ n'ihi ya gị onye na-ege ntị biko ka o doo gị anya na ihe ọ bụla nke na-eme n'ime ndụ gị nke gbasara okwu a nke anyị na-atụgharị n'ụbọchị nke taa ọ bụ nke ị nabatara ọ bụ ya bụ nke ga-emezu n'ime ndụ gị ma ọ bụrụ na ị nabataghị ihe ndị a ọ ga-ara ahụ ha emezuo n'ime ndụ gị mgbe e mere nke mbụ gị gbachi nkịtị eme nke abụọ gị gbachi nkịtị a na-akpagharị gị aka n'ahụ niile nke ọ bụla na akpagharị gị aka n'ụgbọala a na-akpagharị gị aka ịbụ anụmanụ ọ dịkwa mgbe ị ga-esi na o zuola ebe ọ bụ na ị chọghị ka o zuo otu ahụ ọ bụ ya na-akpata ha na-eji eji gị emere ihe egwuregwu ezi enyi m na-ege ntị ị ma na ebe akụ gị dị ma na ebe akụ m dị bụ ebe obi m ga-adị ma na arị anyị n'ụbọchị taa site n'olu onye okenye eze m nlewemchi ka anyị gbalịa nwee akụ anyị n'ime kraịst ọ ga-enyere anyị aka n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye okenye eze nlewemchi anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume ma na si onye ọma na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị na awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo mara na ị nwere ike ige ozizioma ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị gee abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi elieze Ọfọmba onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ

izikala n'ezie ga-akpọ isi ala nne nna nne nne nna n'ime mmụọ n'ezi okwu n'ihi na ndị na ka nna m na

na kananacho ka ha ruru ndị na-akpọ isi ala nye

Chineke bụ mmụọ ihe niile gba ọtọ Chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla n'iru ya Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke Chineke obi ụmụ mmadụ niile Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ bụ adịghị eji aghụghọ Chineke n'ihi na Chineke na-enyocha obi ụmụ mmadụ niile Chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkwa ịgazọnyeụju ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị Chineke bụ mmụọ Chineke cheta ọkụ ị ga-aza njọju ya n'iru mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma Chineke ụbọchị nleta na-abịa bụ Chineke bụ mara nke ọma Chineke ụbọchị nleta na-abịa Chineke bụ dịka Chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke Chineke bụ mmụọ ka anyị tụọ Chineke ụjọ ka anyị mee ihe dị mma ngọzi ya ga-abụrụ nke anyị bụ abụ ọma nke Emmanuel Rondo na ndị otu ya nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke gbaa unu ume ka ọ gọzie unu n'aha Jizọs amen ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-akpọbata Elieza Ọfọmba onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya igwe na eke ntị eji m aha onye nwaanyị jizọs kraịst na-ekele gị dịka anyị na-aga ịtụgharị uche site n'ihe edere n'akwụkwọ nsọ n'oge awa isiokwu anyị n'oge awa yiri ajụjụ ọ na-asị otu a olee ụdị ihe nlereanya ị na-ahapụ olee ụdị ihe nlereanya ị na-ahapụ ọtụtụ ndị mmadụ a ka na ụwa anyị nọ n'ime ya yiri ama egwuregwu unu ma ihe na-eme n'ama egwuregwu ma ọ mgbe a na-agba ọsọ ma ọ mgbe a na-akụ bọọlụ ụkwụ ma ọ mgbe a na-eme ọtụtụ ihe egwuregwu dị iche iche e nwere ndị na-eme ya bụ egwuregwu nwekwara ndị na-ele anya maọbụ ndị na-ekiri ekiri ọ bụ ya mere ajụjụ a jesi olee ụdị ihe nlereanya ị na-ahapụ n'ihi na ụwa anyị nọ n'ime ya ihe ọbụla anyị mere okwu ọbụla anyị kwuru nwere ndị ọ na-emetụta o nwere ndị na-eji anya mụrụ ihe ajụjụ abụrụ olee ihe a na-amụta n'aka gị e nwere onye na-ele gị anya olee ihe ọ na-aghọta na ndụ gị ka anyị legodo ihe akwụkwọ nsọ na-agwa anyị banyere isiokwu dị otu a n'akwụkwọ ndị Hibru isi iri na abụọ malite n'ahịrị nke mbụ anyị ga na-eji nwayọọ nwayọọ na-eleba isiokwu ahụ anya si n'akwụkwọ nsọ ebe ahụ ndị hibru isi iri na abụọ amaokwu nke mbụ ọ na-asị otu a ya mere ka anyị onwe anyị ebe anyị nwere oke igwe ndị ama dị otu a ndị gbara anyị gburugburu dịka igwe ojii ka anyị tụpụkwa ibu niile ọbụla ya na mmehie ahụ nke na-arapara anyị na-arụ nke ukwuu ka anyị werekwa ntachi obi gbaa ọsọ ahụ edebere anyị n'iru anyị onwe anyị na anyị nwere oke igwe ndị a ma gbara anyị gburugburu dị ka igwe ojii onye ọbụla anyị na-ebi ndụ n'ụwa a nwere oke igwe ndị ama na-ele ya anya nke mbụ ọ dị ndị ama na-ele gị anya a na-adịghị ahụ anya ndị ahụ bụ ndị mmụọ ozi n'etiti ndị mmụọ ozi ndị a e nwere ndị mmụọ ozi ndị na-ele gị anya inyere gị aka ndị a bụ ndị mmụọ ozi nke Chineke ndị a bụ ndị mmụọ ozi nke onye nwe anyị wepụtara inyere anyị aka n'oge bụla ndị mmụọ ozi ndị ọ na-ewute ha ma ha hụ ka ike na-agwa anyị n'ụzọ ma ha hụ ka anyị na-eji ije ọjọọ ma ha hụ ka anyị na-akpasu Chineke iwe site n'imebi iwu ya ndị mmụọ ozi ndị a na-esi n'eluigwe na-abịa ọ bụ ha na-ebute ngọzi Chineke bịa kesara anyị bụ mmadụ ha na-ele anyị anya ha na-eche uche banyere omume anyị oge niile anyị meta nke dị mma obi na-atọ ha ụtọ ha na-eburu ekele anyị gakwuru Chineke ọ bịa mere akwụkwọ nsọ ji gba ama sị na ọṅụ dị n'eluigwe n'isi otu onye mmehie nke na-echegharị ọ bụ ndị mmụọ ozi ndị a bụ ndị na-aṅụrị ọṅụ n'ihi na ha na-ahụta omume dị mma n'ime gị ha na-ele gị anya ihe niile ị na-eme agafee ha nwekwara ndị mmụọ ọzọ ndị mmụọ ozi bụ ndị mmụọ ozi achụtụrụ achụtụ ndị a ka na-akpọ ndị mmụọ ọjọọ adịghị ahụ ha anya kama ha na-ahụ anyị ha nakwa ele anya na omume anyị oge niile ha bụ ndị mmụọ ọjọọ ndị a na-eme ka ịba n'ime mmehie ọ bụ ha nwa na-ekesa ọnwụnwa n'ụzọ mmadụ ọ bụ ha bụ ndị mmụọ ọjọọ ndị na-echere ekwesa ozi na-eme ka mmadụ maa n'ọnya oge niile ọ bụ ha abụ ndị a ga-agwa gị ihe ọjọọ ị ga-eme nyere gị aka gị mee ya ha na-ele gị anya ime nke dị mma iwe ewee ha kama oge ọbụla ya inufere Chineke isi obi adị ha mma ha sị e n'ezie anya enwetala ndị otu ọ bụ ha abụ ndị a na-elere anyị anya ndị a na-ekiri anyị oge niile igwe ndị ama ga-ebiakwa n'ụwa ebe a gee hụ ndị mmadụ ndị nakwa ekiri gị ha ụkwa ndị ama ọtụtụ ndị mmadụ ndị a na-achọ ezi ụzọ site n'aka gị ọtụtụ ndị mmadụ ndị a bụ ndị na-achọ nzọpụta ndị na-achọ ịmara Chineke ha na-ele anya n'aka gị ka ha ga-ahụ omume ọma n'ime gị ka ha nwee ike bịaruo Chineke nso ọ bịa mere akwụkwọ nsọ ji gbaa anyị si n'ọnụ onye ozi Pọl na anyị onwe anyị bụ akwụkwọ ozi ajụjụ ahụ alaghachikwa ọzọ olee ụdịka ihe nlereanya ị bụ olee ihe ndị mmụọ ozi na-ekwu banyere gị olee ihe ndị mmadụ na-ekwu banyere gị ezinụlọ ebe ibi obi ịbụ nwa ịbụ nne ịbụ nna olee ihe ndị ezinụlọ na-ekwu banyere gị gịnị ka ndị agbata obi gị na-eche na-ekwu banyere gị n'ihi ndụ ị na-ebi a na-esi n'ime ndụ ị na-ebi wulie Chineke elu nye Chineke otito ka na-esi n'ime ndụ ị na-ebi katọọ aha Chineke ndị gị na ha na-ejekọ n'ebe ị na-arụ ọrụ ha bụ ndị ma gị dịka ezigbo mmadụ dịka onye eziokwu ha bụ ndị na-ahụ gị n'ime gị asị ee n'ezie onye a kwesịrị ntụkwasị obi oge ọ bụla ị na-ebi ndụ n'ụwa a ị na-ahapụ otu ihe ma ọ bụ ihe ọzọ olee ihe a ga-eji na-echeta gị olee ihe ndị mmadụ ga-ahụ banyere gị asị ha sị ee n'ezie a onye nke a asị na ọ dị ebe a ugbu ọ gara eme ihe dị otu a olee ụdịka ihe nlereanya e nwere ike ịhụ n'ime gị a ga-eji rịba ama sị ee n'ezie dịkwa ụdị mmadụ onye a bụ ngwanị tụlee n'uche banyere ndị omekome a maara aha ha n'elu ụwa ma ndị dị ndụ ma ndị nwụrụ anwụ mgbe ọbụla echetara ha ọ bụ ihe ọjọọ ka eji na-echeta ha gị gwere tinyekwara ụmụ chineke ndị na-ebi ezi ndụ ọkwa ihe ọma ka a na-eji echeta ha gị onwe gị onye ka dị ndụ taa olee ihe ọ e ga-eji echeta gị olee ihe ndị anyị na-ahapụrụ ụmụ gị ọwụ okwu asị ọwụ ibu iro ọwụ ịkpọ asị ọwụ ihe ọjọọ dị iche iche ka na-echeta gị dịka onye udo onye nwere ịhụnanya onye na-echere mmadụ ibe ya echiche ọma chetakwa dịka m gwara gị na ihe ọ bụla ị na-eme n'ụwa a na ndị bi n'eluigwe na-ahụ gị ha na-ele gị anya isite n'ime gị nye Chineke ekele isite n'ime gị kesaa nzọpụta ndị mmụọ ọjọọ nakwa ele gị anya ka ha nwee ike si ee anyị naghị enweta onye a ọ ga-esoro anyị laa n'iyi ndị mmadụ nakwa ele gị anya isi na omume gị bulie Chineke elu ma gakwujọọ Chineke olee ihe bụ ebumnobi gị n'ozi ndị a ọ na-amasị gị ibi ndụ ka a ga-esi n'ime ya bulie aha Chineke elu ka ọ na-amasị gị ibi ndụ ka a ga-esi n'ime ya na-ekwutọ Chineke nwanne m nwoke na nwanne m nwaanyị ana m arịọ gị n'oge awa a na-echetara gị na-ebu ihe nlereanya a sịkwala na enweghị onye na-ahụ m a sịkwala na enweghị onye ọ gbasara ọ gbasara mmadụ ndị ahụ na-ele gị anya na-ele gị anya ịmụta ihe n'aka gị esekwala ha ihe ọjọọ bụrụ onye ga-enwe omume a ga na-agbaso agbasa oge niile onye nwaanyị nọ na njikere inyere gị aka ndị mmụọ ozi na-esi n'iru onye nwaanyị na-abịa nọ na njikere inyere gị aka meriere gị ọnwụnwa ọbịa mere jizọs si gwa anyị na ekpere nke onye nwe na anyị na-ekpe ekpere sị ka onye nwaanyị napụta anyị n'aka ọnwụnwa ka ọ ghara iduba anyị n'ihe ọjọọ ọ bụ ndị mmụọ ozi ndị a na-ele gị anya ha hụ n'ezie na ọ bụ mkpebi obi gị ibiri chineke ezi ndụ ha ga na-agbadị oge niile igbochi gị ịba n'ọnwụnwa ha ga na-agbadị oge niile ichebe gị akwụkwọ nsọ mere ka anyị mata na mmụọ ozi jehova na-agba ụlọ ikwu ndị mmadụ gburugburu ndị ọbụla ndị na-atụ egwu chineke na azọpụta ha ị nakwa atụ chineke ọkwa mkpebi gị ka ndị mmụọ ozi na-anapụta gị n'ihe mgbu olee ihe nlere anyị na-ahapụrụ ndị na-ele gị anya ka agba ajụjụ ọzọ anyị na-ajụkwa gị tụlee uche na ajụjụ ndị a onye nwaanyị nọ na njikere inyere gị aka ma ị nwee ezi mkpebi ibi ndụ nke ihe nlereanya dị mma ka onye nwaanyị gbaa gị ume dịka ị na-ekpebi mkpebi dị otu a n'aha Jizọs amen amen amen amen ezi enyi m na-ege ntị ị ma na ịbụ onye nlereanya nye onye agbata obi gị mụ onwe m bụ onye nlereanya nye onye agbata obi m ma na-arịọ gị na-ege ntị ka anyị gbalịa na-akpa agwa ọma kwamgbe kwamgbe ka ngọzi Chineke bụrụ nke anyị otito na ọjịja mma bụrụ nke Kraịst imeela onye mgbasa ozi Elieza Fọmba na ozi ọma nke ị nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere gị ka ya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị 070 6363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yaho awrnigeria@yahoo.com at yahoo dotcom maọbụ ma ọ bụ awrnigeria@gmail.com at gmail dot com at gmail dot com ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma onye gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo